Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 9. Dialogue for Listening. Olee ebe ị na-echi? Anọ m n'ahịa. Olee mgbe iji ha afọ? Afọ m n'elekere atọ. Olee ihe ị meghela ahịa? azụga m ihe. Olee ihe ị zụrụ? Azụrụ m akwụkwọ nri, la azụ, la anụ, la tomato, la elili. Ị la-akpọ ọbịa? Ee, ndị ọgọ m bịaduo. Ọ dị mma, kelee nne ha ma ha bịa. Dialogue for practice with build-ups. Olee ebe ị na-echi? olee ebe ị na echi anọ m n'ahịa anọ n'ahịa mme mme or mgbe mgbe or ma ma ịhafụ ịhafụ ole ma iji hafụ ole ma iji hafụ elekere elekere ahafụrụ m n'elekere atọ ahafuru m n'elekere atọ olee ihe ị meghele ahịa olee ihe m ihe ihe ị zụrụ akwụkwọ nri akwụkwọ nri tomato tomato elili elili azụrụ m akwụkwọ nri la azụ la anụ la tomato la elili azụrụ m akwụkwọ nri la azụ la anụ la tomato la elili ịkpụ ịkpụ ọbịa ọbịa ị la akpụ ọbịa ele akpụ ọbịa ọgọ ọgọ ịbịadu ịbịadu ee ndọgọ mbịadu ee ndọgọ mbịadu ikele ikele ọ dị mma kelee ha ma ọ dị mma kelee ha ma ha for practice without build-ups. Olee ebe ị na-echi? echi anọ m n'ahịa anọ m n'ahịa olee mgbe iji ha afọ olee mgbe iji ha afọ ahafụrụ m n'elekere atọ ahafụrụ m n'elekere atọ olee ihe ị ahịa olee ihe ị ahịa azụrụ ihe azụrụ ihe olee ihe ịzụrụ olee ihe ịzụrụ azụrụ m akwụkwọ nri la azụ la anụ la tomato la elili azụrụ m akwụkwọ nri la azụ

kelee ha ma ha bịa ọ dị mma kelee ha ma ha bịa Dialogue for comprehension. Olee ebe ị echi? Anọ m n'ahịa. Olee m iji ha afọ? Afụrụ m n'elekere atọ. Olee ihe ị ahịa? Azụrụ m ihe. Olee ihe ị zụrụ? azụrụ m akwụkwọ nri la azụ la anụ la tomato la elili ị na-akpọ ọbịa ee ndị ọgọ m bịaduo ọ dị mma kelere ha ma ha bịa Drill 9.1 The Imperative Shie nri ịkwụ kwụọ nri iri rie nri ede rie ede akwa rie akwa ego gọ akwa nkwụ gụọ nkwụ ire ree nkwụ mmee remị ịgbụrụ reigbụrụ iji ji gbụrụ ịvụ vụịgbụrụ ịyọ yụọ ịzụrụ zụrụ ịgbụrụ anọ zụrụ anọ isii zụrụ isii otu zụrụ otu unere zụrụ unere aba Zoro aba ịnọrọ nọrọ aba amerịka nọrọ amerịka Drill 9.2, the subsequential form. O tere zuru ihe. nkwụ Ochere zụrụ nkwụ ịkụ otere kụọ nkwụ nwa m nwa tere kụọ nkwụ ndoterekwa nkwụ ishi ndotereshi nkwụ akwa ndotereshi akwa anyị anyị shi akwa iri anyị tere tereri akwa ịla anyị lara lararị akwa ire na-alara akwa ha alaghara akwa ri alaghara eri eji alaghara eji ịbịa a ghara eji ịza a bịara haza eji eyi eyi bịara eji ịnọ eyi nara ezi ịgụ eyi nara ọgụ eji ego eyi nara ego ịyọ e yiri ọgụ ego mụ ayọrọ m gụ ego ịkwụ ayọrọ m kwụ ego ịfụda afụdara m kwụ ego ịnọdụ anọdụrụ kwuo ego Drill 9.3 la or na in both clauses and je in the first clause with la or na in the second. Ịla aga ahịa la azụ azụ. Ya ọ na-aga ahịa na-azụ azụ ije o ji aga ahịa na-azụ azụ anyị anyị ji aga ahịa na-azụ azụ Òwèrè anyị ji aga owere laa azụ azụ ịzụta garị anyị ji aga owere laa azụta garị ihe anyị ji aga Owere laa asụda ihe ịbịa anyị ji abịa Owere laa asụda ihe laa anyị na-abịa Owere laa azụta ihe ịhụ nne m anyị na-abịa Owere laa ahụ nne m nwanne m nwanyị nwanne m nwaanyị na-abịa owere laa ahụ nne m aba nwanne m nwaanyị na-abịa abalị ahụ nne m ire akwa nwanne m na-abịa abalị ere akwa nwunye ya nwunye ya na-abịa abalị ere akwa ịnọ n'uyo onye a na-anọ n'uyolo ere akwa ize ezi nwa ya na-anọ n'uyolo aza ezi ha Mulher na no yo lazeji. Ha? anaghị anọ no no yo Iji mmiri. Anaghị eji mmiri lazeji. ishi ofe anaghị eji mmiri esi ofe anụ ọkụkọ anaghị eji anụ ọkụkọ esi ofe